Ahụrụ m nne m na nna m n'anya. I love my mother and father. Or I love my parents. Ahụrụ m nne m na nna m n'anya. I love my mother and father. Or I love my parents.